akwụkwọ ozi mbụ nke Pita degara ndị Kraịst niile Pita nke mbụ isi nke mbụ Pita onye ozi nke Jizọs Kraịst na-edegara unu akwụkwọ bụ ndị arọpụtaworo ndị bi dịka ọbịa n'etiti mgbasa ahụ n'ime Pọntọs Galatia Kapadoshia Eshia na Bitinia ndị arọpụtaworo dịka ọmụma ihe Chineke buru ụzọ mara si dị n'ime ido nsọ nke mmụọ nsọ ka unu nwee ṅaa jizọs kraịst ntị ka e wee fesakwa unu ọbara ya ka e mee ka amara bara unu ụba ya na udo onye a gọziri agọzi ka ọ bụ bụ chineke na nna nke onye nwe anyị jizọs kraịst onye mụrụ anyị ọzọ dịka oke ya si dị ka anyị wee nwee olileanya dị ndụ site na mbilite ahụ nke Jizọs Kraịst si na ndị nwụrụ anwụ bilie ka anyị wee keta nketa nke a na-apụghị imebi nke a na-adịghị emerụkwa emerụ nke na-adịghị atalatakwa nke e edebeworo n'eluigwe nye unu ndị e ewere ike nke Chineke na-eche nche site n'okwukwe ruo nzọpụta nke edoziworo ikpughe n'oge ikpeazụ nke obi na-atọ unu ụtọ nke ukwuu n'ime ya ọ bụ ezie na emere ka o wuta unu na ọnwụnwa dị iche iche nwa oge ugbu a ma a sị na ọ dị mkpa ka nwapụta nke okwukwe unu ebe ọ dịkarịrị ọlaedo oke ọnụ ahịa nke ukwuu bụ ọlaedo nke na-ala n'iyi ọ bụ ezie na a na-eji ọkụ nwapụta ya ka e wee hụ nwapụta ahụ na ọ na-enweta otuto na ebube na nsọpụrụ n'ime mkpughe nke Jizọs Kraịst onye unu hụrụ n'anya ọ bụ ezie na unu ahụghị ya anya onye unu kwere na ya ọ bụ ezie na unu adịghị ahụ ya anya ugbu a obi wee na-atọ unu ụtọ nke ukwuu n'ọnwụ nke a na-apụghị ikwu okwu nke enyewekwara ya otuto ebe unu na-anata ihe okwukwe unu ga-eweta bụ nzọpụta nke mkpụrụ obi unu ọ bụkwa nzọpụta nke a ka ndị amụma chọrọ nyochakwa ihe banyere ya bụ ndị buru amụma banyere amara ahụ nke ga-eru unu na-enyocha oge ọ bụ ma ọ bụ aha oge ọ bụ bụ nke mmụọ nke kraịst nke dị n'ime ha na-egosi mgbe o buru ụzọ na-agba ama banyere ahụhụ nke kraịst na ebube niile nke ga-eso ha ndị e kpughere nye na ọ bụghị onwe ha kama ọ bụ unu ka ha ji ihe ndị a jere ozi bụ ihe nke a kọrọ unu ugbu a site n'ọnụ ndị ahụ ndị ziri unu ozi ọma nke a n'ime mmụọ nsọ ezipụtara n'eluigwe ihe ọ na-agụ ndị mmụọ ozi nyocha ha n'ihi nke a ka enu ihe okike n'ukwu nke uche unu nwekwanụ anya udo lezukwanụ anya oke na amara nke a na-ewetara unu n'ime mkpughe nke Jizọs Kraịst Dị ka ụmụ nke ịṅa ntị unu emekwala onwe unu ka unu dị ka agụ ihe ọjọọ ahụ si dị bụ nke gụrụ unu na mbụ na-amaghị ihe unu kama dị ka onye kpọrọ unu dị nsọ unu onwe unu ghọkwanụ ndị dị nsọ n'ibi obi niile dị iche iche n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si unu ga-adị nsọ n'ihi na nsọ ka m onwe m dị ọ bụrụkwa na unu akpọkụ ya dị ka nna bụ onye na-ekpe ikpe dịka ọlụ mmadụ niile n'otu n'otu si dị na-eleghị mmadụ anya n'iru na-ebi n'obi n'egwu n'oge unu dị dịka ọbịa ebe unu matara na ejighị ihe a pụrụ imebi bụ ọla ọcha ma ọ bụ ọla edo gbapụta unu n'ibi obi efu unu nke nna unu ha nyere unu n'aka ibi kama eji ọbara dị oke ọnụ ahịa dịka nke nwa atụrụ nke ọlụ ma ọ bụ ntụpọ na-adịghị ya n'arụ bụ ọbara nke kraịst onye e buru ụzọ mara n'ezie mgbe aka atọghị ntọala nke ụwa na e mere ka ọ pụta ìhè n'ọgwụgwụ oge ndị a n'ihi unu ndị sitere n'aka ya bụrụ ndị kwere na chineke onye mere ka o si na ndị nwụrụ anwụ bilie wee nye ya ebube ka okwukwe unu na olileanya unu wee dị n'ebe chineke nọ ebe unu meworo mkpụrụ obi unu ka ha dị ọcha n'ịṅa ntị nke unu ṅara eziokwu iwere ịhụnanya nke iru abụọ na-adịghị ya hụ ụmụnna unu n'anya sitenụ n'obi unu hụrịta onwe unu n'anya si ike ebe amụworo unu ọzọ esiteghị na mkpụrụ a pụrụ imebi kama esitere na nke a na-apụghị imebi site n'okwu Chineke nke dị ndụ nke na-adịgidekwa mụ unu ọzọ n'ihi na anụ arụ niile dị ka ahịhịa ebube ihe niile dịkwa ka ụzarị ahịhịa ahịhịa akpọnwụwo ụzarị ya dapụwokwa ma okwu onye nwe anyị na-adịgide ruo mgbe ebighị ebi nke a bụkwa okwu nke ozi ọma ahụ ezisara unu Pita nke mbụ isi nke abụọ ya mere tụpụnụ ihe ọjọọ niile na aghụghọ niile na iru abụọ na ekworo na nkwutọ niile dị iche iche dịka ụmụ amụrụ ọhụụ ka agụụ mmiri ara nke okwu Chineke nke aghụghọ na-adịghị ya na-agụsi unu ike ka unu wee nwere ya na-eto eto ruo nzọpụta ọ bụrụ na unu deturu n'ire na onye nwanyị bụ onye nwere obiọma onye unu na-abịakwute bụ nkume dị ndụ nke mmadụ jụrụ n'ezie ma n'ebe Chineke nọ ọ bụ ihe arọpụta bụrụkwa ihe a na-asọpụrụ e wee werekwa unu owe unu dị ka nkume dị ndụ wu ka unu bụrụ ụlọ nke mmụọ nsọ ka unu wee bụrụ otu ndị nchụaja dị nsọ ịchụ aja nke dị ka mmụọ nsọ si chọọ nke dị Chineke ezi mma site na Jizọs Kraịst n'ihi na e kwuru n'ihe e deworo n'akwụkwọ nsọ si lee ana m atọgbọ na Zayọn otu isi nkume n'ime nkuku ntọala nke bụ ihe a rọpụtara bụrụkwa ihe a na-asọpụrụ onye kwekwara na ya agaghị eme ka ihere mee ya ma ọlị ya mere ọ bụ unu bụ ndị kwere ekwe ka nsọpụrụ ahụ dị, ma n'ebe ndị na-adịghị ekwe nọ nkume nke ndị na-ewu ụlọ jụrụ nke ahụ ka e mere isi nkuku ụlọ na nkume ịsụ ngọngọ na oke nkume nke ịma n'ọnya n'ihi na ha na-asụ ngọngọ n'okwu ahụ ebe ha na-ekwenyeghị ekwenye edokwara ha ka ha mee ihe a ma unu onwe unu bụ ọgbọ ndị arọpụtaworo otu ndị nchụaja ndị bụkwa eze mba dị nsọ ndị nke Chineke nwetara ka unu wee kwusaa ịdị mma niile nke onye ahụ onye kpọpụtara unu n'ọchịchịrị ahụ baa n'ihe ya dị egwu ndị na-abụghị ndị n'oge gara aga ma ugbu a unu bụ ndị nke Chineke ndị a na-emereghịrị ebere ma ugbu a unu bụ ndị emeworo ebere ndị m hụrụ n'anya arịọ m unu dị ka ndị ọbịa na ndị nọ dị ka ọbịa ka unu ghara ime ihe ọjọọ dị iche iche na-agụ anụ arụ nke bụ ihe na-ebu agha imegide mkpụrụ obi na-ebi n'obi unu nke ọma n'etiti ndị mba ọzọ ka ha wee site n'ọrụ ọma niile unu nke ha na-ele anya nye Chineke otuto n'ụbọchị nleta ahụ n'ime ihe ahụ ha na-ekwutọ unu n'ime ya dịka ndị na-eme ihe ọjọọ doo n'owu unu n'okpuru ịbụ isi ọbụla mmadụ debere n'ihi onye nwe anyị ma ọ bụ eze dịka onye nọ n'ike n'elu unu ma ọ bụ ndị isi dịka ndị a na-ezite site n'aka ya ka ha bọọ ọbọ na arụ ndị na-eme ihe ọjọọ ka ha tokwa ndị na-eme ezi ihe n'ihi na otu a ka ọchịchọ nke Chineke si dị ka unu site n'ime ezi ihe mee ka amaghị ihe nke ndị na-enweghị uche kpuchie ọnụ dịka ndị nwere onwe ha ma unu enweghị inwe onwe unu ahụ dịka ihe mkpuchi nke ihe ọjọọ kama dịka ndị oru nke Chineke sọpụrụnụ mmadụ niile hụ otu ndị bụ ụmụnna n'anya na-atụ na egwu Chineke na-asọpụrụ na eze unu ndị na-eje ozi na-edo n'onwe unu n'okpuru ndị nwe unu n'egwu niile ọ bụghị naanị n'okpuru ndị bụ ezi mmadụ ndị nwekwara obi ọma kama ọ bụkwa n'okpuru ndị gbagọrọ agbagọ n'ihi na nke a bụ ihe ekele ma ọ bụrụ na onye ọbụla na-atachi obi n'ihe nwụta dị iche iche n'ihi akọ na uche n'ebe Chineke nọ na-ahụ ahụhụ nke na-ezighị ezi n'ihi na aha otuto gịnị dị ya ma ọ bụrụ na mgbe unu na-emehie mgbe etikwara unu aka unu atachi obi na ya ma ọ bụrụ na mgbe unu na eme ezi ihe hụkwa ahụhụ unu atachi obi na ya nke a bụ ihe ekele n'ebe Chineke nọ n'ihi na a kpọrọ unu ime nke a n'ihi na Kraịst hụkwara ahụhụ n'ihi unu na-arapụrụ unu ihe ilere anya ka unu wee soo ije ụkwụ ya niile onye ọ dịghị mmehie ọbụla o mere ahụghịkwa aghụghọ n'ọnụ ya onye mgbe a na-ekwutọ ya ọ dịghị ekwutọghachi ọzọ mgbe ọ na-ahụ ahụhụ ọ dịghị aba mba kama ọ raara onwe ya nye n'aka onye ahụ nke na-ekpe ikpe ziri ezi onye nye onwe ya dị ka àjà a chụrụ bụrụ mmehie niile anyị na-arụ ya n'elu osisi ahụ ka anyị ebe anyị nwụrụ n'ebe mmehie niile dị ka anyị wee dị ndụ n'ebe ezi omume dị onye ji ọnya ụtarị ya mee ka unu wee ezi ndụ n'ihi na unu na-eheri dị ka atụrụ ma ugbu a unu chigharịkwutere onye ahụ onye na-azụ mkpụrụ obi unu dị ka a na-azụ atụrụ onye na-elekọtakwa ha anya Pita nke mbụ isi nke atọ otu ahụ ndị bụ nwunye na-edona onwe unu n'okpuru di nke aka unu ka ọbụna ha sị na ụfọdụ ekwenyeghị okwu Chineke ka e wee site n'ibi obi nwunye ha rite ha n'uru n'ebe a na-ekwughị okwu mgbe ha na-ele ibi obi unu dị ọcha ya na egwu ndị ịchọ mma ha ka ọ ghara ịbụ ịchọ mma ahụ nke arụ nke bụ ịkpa isi na iyikwasị ihe ọlaedo maọbụ ọ iyikwasị ọtụtụ uwe kama ka ọ bụrụ mmadụ zoro ezo nke mkpụrụ obi na uwe a na-apụghị imebi nke bụ mmụọ dị nwayọọ dịkwa udo nke dị oke ọnụ ahịa n'anya Chineke n'ihi na otu a ka ndị inyom ahụ ndị dị nsọ ndị na-ele anya Chineke na-achọkwa onwe ha mma n'oge gara aga na-edo onwe ha n'okpuru dị nke aga ha dịka Sera ṅara Abraham ntị na-akpọ ya onye nwe ya onye e mere unu ka unu bụrụ ụmụ ya ma ọ bụrụ na unu emee ezi ihe gharakwa ịtụ egwu site n'ụjọ ọbụla ndị bụ di otu ahụ soonu nwunye unu bikọọ n'ụzọ ihe ọmụma na-ekenye ihe bụ nwaanyị nsọpụrụ dịka onye na-adịghị ike karị dịka unu na ha bụkwa ndị na-ekekọta amara nke bụ ndụ ka e wee ghara igbochi ekpere unu ma n'ikpeazụ wekọọnụ otu uche unu niile were na obi sorita onwe unu ka ahụhụ bụrụnụ ndị na-ahụ ụmụnna unu n'anya ndị nwere obi ọmịiko ndị nwere uche dị umeala ndị na-adịghị ewere ihe ọjọọ nyeghachi n'ọnọdụ ihe ọjọọ ma ọ bụ nkwutọ n'ọnọdụ nkwutọ ma kama nke ahụ bụrụnụ ndị na-agọzi n'ihi na ihe eji kpọọ unu bụ nke a ka unu wee keta ngọzi n'ihi na onye ahụ nke na-achọ ịhụ ndụ n'anya na ịhụ ezi ụbọchị ya mee ka ire ya ghara ikwu ihe ọjọọ mekwa ka egbugbere ọnụ ya ghara ikwu okwu aghụghọ ya sikwa n'ihe ọjọọ wezụga onwe ya na ezi ihe ya chọọ udo gbasokwa ya n'ihi na anya abụọ nke onye nwanyị dị n'arụ ndị ezi omume ntị ya abụọ dịkwa n'ebe arịrịọ ha dị ma iru nke onye nwanyị dịgidere ndị na-eme ihe ọjọọ onye bụkwa onye ahụ nke ga-emejọ unu ma ọ bụrụ na unu ghọrọ ndị na-anụ ọkụ n'obi n'iso ezi ihe ma ọ bụrụkwa na unu ahụ ahụhụ n'ihi ezi omume ngọzi na-adịrị unu ma unu atụla egwu ahụ ha na-akpata obi alọkwala unu mmiri kama doonu kraịst anyị nsọ n'ime obi unu dịka onye nwe unu bụrụkwanụ ndị edoziworo mgbe dum ịgọpụrụ onye ọbụla nke na-ajụ unu ajụjụ banyere olileanya ahụ nke dị n'ime unu maka unu were nwayọọ na egwu gọpụ ebe unu nwere ezi akọ na uche ka e wee mee ka ihere mee ha bụ ndị na-akpali ibi obiọma unu n'ime kraịst n'ime ihe ahụ nke a na-ekwutọ unu n'ime ya n'ihi na ọ ka mma ma ọ bụrụ na ọchịchọ chineke chọrọ ya ka unu hụ ahụhụ n'ihi na unu na-eme ezi ihe kama n'ihi na unu na-eme ihe ọjọọ n'ihi na kraịst hụkwara ahụhụ banyere mmehie naanị otu mgbe onye ezi omume n'ihi ndị ajọ omume ka o wee kuru anyị bịakute Chineke n'ihi na emere ka ọ nwụọ anwụ na-anụ arụ ya ma emere ka ọ dị ndụ ma mmụọ ya nke ọ bụkwa n'ime ya ka ọ gara wee kwusara ndị mmụọ nọ n'ụlọ mkpọrọ okwu ndị na-ekwenyeghị n'oge gara aga mgbe ogologo ntachi obi Chineke na-echesi ike n'ụbọchị a mgbe a na-edozi ụgbọ nke e were mmiri zọpụta mmadụ ole na ole ya bụ mmadụ asatọ n'ime ya bụ mmiri nke nzọpụtakwa unu ugbu a n'ụzọ yiri ihe atụ a ya bụ baptizim ọ bụghị ịtụpụ iyi nke arụ kama ọ bụ ajụjụ nke ezi akọ na uche n'ebe Chineke nọ site na mbilite n'ọnwụ nke Jizọs Kraịst onye nọ n'aka nri nke Chineke ebe ọ gara baa n'eluigwe edowekwa ndị mmụọ ozi na ndị na-achị isi na ndị dị ike n'okpuru ya Pita nke mbụ isi nke anọ ya mere ebe Kraịst hụrụ ahụhụ n'anụ arụ unu onwe unu were kwa otu izu ahụ kee ka ekike agha n'ihi na onye hụrụ ahụhụ n'anụ arụ agharawo mmehie ka unu wee ghara ibi ọzọ n'oge fọdụrụ unu n'anụ arụ unu ime ihe ọjọọ dị iche iche na-agụ mmadụ kama ime ihe Chineke na-achọ n'ihi na oge nke gasịworo ezuwo ịlụpụta ihe ndị mba ọzọ na-ezube na ichegharị n'ime agụụ ịkwa iko agụụ ihe ọjọọ niile mmanya ogbugbu niile ite egwu niile ịṅụbiga mmanya ókè niile na ikpere arụsị niile jọgburu onwe ha nke ha na-eche na ọ bụ ihe mmadụ na-ahụghị mgbe ọbụla na unu adịghị eso ha n'omume ahụ gbabaa n'otu nchubiga oke ahụ nke ndụ ịla n'iyi ha na-ekwuru unu ndị ga-aza ajụjụ banyere onwe ha nye onye ahụ nke doziworo onwe ya ikpe ndị dị ndụ na ndị nwụrụ anwụ ikpe n'ihi na ihe eji zisara ọbụna ndị nwụrụ anwụ ozi ọma bụ nke a ka e wee kpee ha ikpe dịka esi ekpe mmadụ na anụ arụ maka ha wee dị ndụ dịka Chineke si dị na mmụọ ma ọgwụgwụ ihe niile dị nso ya mere wee na uche zuru oke nwekwanụ anya udo ka unu wee kpee ekpere nke bụ isi ihe niile meenụ ka ịhụnanya ahụ unu na-ahụrịta onwe unu dị ike n'ihi na ịhụnanya na-ekpuchi ọtụtụ mmehie na-elerịta onwe unu ọbịa nke ọma na-atamughị ntamu dịka unu niile n'otu n'otu natara onyinye amara were na ihe ahụ na-ejerịta onwe unu ozi dịka ndị na-achị ezinụlọ nke ọma na amara Chineke nke dị n'ụzọ dị iche iche ọ bụrụ na onye ọ bụla na-ekwu okwu ya kwue dịka okwu nke si Chineke n'ọnụ pụta ọ bụrụ na onye ọ bụla na-eje ozi ya jee ka o sitere n'ike ahụ Chineke na-enyezu ka e wee nye Chineke otuto n'ihe niile site n'aka Jizọs Kraịst onye nwe ebube niile na ike niile ruo mgbe niile ebighị ebi amen ndị m hụrụ n'anya na echela echiche banyere ọnwụnwa ọkụ ahụ nke dị n'etiti unu nke na-abịakwasị unu ịnwa unu na ọ bụ ihe a na-ahụghị mgbe ọbụla dịka a ga-asị na ọ bụ ihe a na-ahụghị mgbe ọbụla na-atakwasị unu kama ebe unu nwekọrọ ahụhụ nke Kraịst na-aṅụrịnụ ọṅụ ka unu wee werekwa obi na-atọ ụtọ nke ukwuu ṅụrịa n'ime mkpughe nke ebube ya ọ bụrụ na a na-ata unu ụta n'aha Kraịst ngọzi na n'ihi na mmụọ nke ebube na mmụọ nke chineke na-anọgide n'arụ unu n'ihi na ka onye ọbụla n'etiti unu ghara ịhụ ahụhụ dịka ugwu mmadụ ma ọ bụ onye ori ma ọ bụ onye na-eme ihe ọjọọ ma ọ bụ dịka onye na-ele ihe na-abụghị nke aka ya anya ma ọ bụrụ na onye ọbụla na-ahụ ahụ dịka kristian ka ihere ghara ime ya maka onye chineke otuto n'aha nke a n'ihi na oge ahụ eruo ka esite n'ụlọ Chineke malite ikpe ikpe ma ọ bụrụ na o buru ụzọ site n'arụ anyị malite gịnị ga-abụ ọgwụgwụ nke ndị na-ekwenyeghị ozi ọma nke Chineke ọ bụrụkwa na ọ dị ike ịzọpụta onye ezi omume olee ebe a ga-egosi onye na-adịghị asọpụrụ Chineke na onye mmehie ya mere ka ndị na-ahụ ahụhụ dị ka ọchịchọ Chineke si dị werekwa mkpụrụ obi ha n'ime ezi ihe nye n'aka onye okike kwesịrị ntụkwasị obi idebe Pita nke mbụ isi nke ise ya mere arịọ m ndị okenye nọ n'etiti unu onye mụ onwe m bụ okenye ibe unu ya na onye ama nke ahụhụ niile nke Kraịst abụkwa m onye nwekọ nke ebube ahụ nke agaji ikpughe na-azụ na igwe atụrụ nta Chineke nke dị n'etiti unu na-elekọta ha anya ọ bụghị n'ihi na mkpa na-akpa unu kama site n'ọchịchị obi dịka Chineke chọrọ ọ bụghịkwa n'ihi uru na-eweta ihere kama n'ihi na unu dị ọkụ n'obi ọ bụghịkwa dịka a ga-asị na unu na-eme ndị bụ ndị nketa dịka unu bụ ndị nwe ha kama na-eme onwe unu ihe atụ igwe atụrụ nta ahụ ga-eṅomi mgbe a ga-emekwa ka onye isi ọzụzụ atụrụ pụta ìhè unu ga-anata okpueze nke ebube ahụ nke na-adịghị atalata otu ahụ unu ndị bụ nwata doo onwe unu n'okpuru ndị okenye ma unu niile were obi dị umeala kee onwe unu dịka akwa ijerịta ibe unu ozi n'ihi na Chineke na-edo onwe imegide ndị mpako ma ọ na-enye ndị dị umeala n'obi amara ya mere weda n'onwe unu n'okpuru aka dị ike nke Chineke ka o wee welie unu elu n'oge nke ya na-atụkwasịnụ ya nchegbu niile unu na-echegbu onwe unu n'ihi na ihe niile banyere unu na-emetụ ya n'obi nweenụ anya udo na-echenụ nche onye ahụ nke na-ekuru unu gaa ikpe bụ Dị dịka ọdụm na-agba ụja ọ na-ejegharị na-achị onye ọ ga-elomi ma na-eguzogidenụ ya n'ihi na unu dị ike n'okwukwe unu ebe unu matara na a na-emezu otu ahụhụ ahụ na arụ ndị bụ otu ụmụnna unu ndị nọ n'ụwa ma Chineke nke amara niile onye kpọbatara unu ebube ebighị ebi ya n'ime Kraịst mgbe unu hụworo ahụhụ nwa oge ya onwe ya ga-eme ka unu zuo oke mekwa ka unu guzosi ike mekwa ka unu dị ike tọkwa unu ntọala ọ bụ ya nwe ike niile ruo mgbe niile ebighị ebi amen site n'aka silvenus nwanne anyị kwesịrị ntụkwasị obi dịka m na-agụ ya ka m na-edegara unu akwụkwọ n'okwu ole na ole na-arịọ unu na-agbakwa ama na nke a bụ amara Chineke n'ezie na-eguzosinu ike n'ime ya nwaanyị ahụ nke nọ na Babilọn nke soro unu bụrụ onye arọpụtaworo na-ekele unu nwa m bụ Mark na-ekelekwa unu werenụ isutụ ọnụ nke ịhụnanya na-ekelerịta onwe unu udo dịrị unu niile ndị nọ n'ime kraịst